igbo anyị abịa ndị be anyị ekene m unu daalụnụ onwe ndị na-ajụ maka ajụjụ kia satifiketi kee nke fa ga-eme maka enye mfa linki ka fa jee mee kia satifiketi ọnlaịn ilu ebe ahụ ọ bụ ọka nkụ ilu ọ ya agbagwoju gị anya ya bụ atụpụtago m kia satifiketi wee tinyelu unu bezik 1 ị ga-enwe inwekwere anya a ga-ewe gị n'ihe niile ọ bụ helt kia asistant sọpọt wọka kia giva kiaras fancha niile bụ ofu ihe ọ ofu afa mana nke so gị kpọọ ọnya ya bụ ị ga-eje trenin a na-akpọ code of conduct ee eh, eh, ị ga-adị competent mara ọlụ gị faya awenes ị ga-ama maka ọkụ ọkụ gbaba ka e ka isi ga-azọlụ onwe gị ma zọpụta ndị ị na-enete nwekwe maka helt sefti ị ga-enwe ya ma infekshon control infection control ka e ka isi gaa na kọntrol ya ịmaga iyi mask kechiche yi apron ma ijebe inete onye dị nwere contagious disease ma ọ bụ ọbụgodi na onwere ka ị na-eji inete mmadụ maka kiara bụkwa inete ndị arụ adịrọ ọ dị n'ụdị na ụdị mma kọwakwalu n'ụdị dị iche iche eji alụ kiara ị ga-enwe ma first aid ị ga-ama maka first aid mmalụ ma ma ịsọpọtụ life onwe ndị na-anwụ anwụ edebechego nwee ike ịbịa echi asị na fa anwụgo o dipendị n'ebe ị nọ ma risk management ma ụmụ ihe dị iche iche ma um, confi confidentiality confidentiality bụ idekwa ihe ka mmadụ ghara ịnụ ya onwe ihe kwesịrị ka ọ pụọ ilo ya bụ ọ bụ ndị kwesịrị ịmụ ya ga-amụ ya ọ bụrụ onye ọbụla efe ike ọlụ onye soro n'ọlụ ahụ ịma onwe onye kwesịrị na ọmanụ ya ị ga na-edebe ile gị du onwe ihe ị ga-eme achụkwa afa gị o ị ga-edebe ihe kọmunikeshọn ị ga-ama ka esi gaa na kọmuniketi na izili na izili ka onye ọbụla ghara ịdị offended ime mmadụ ibe gị ka obi dị ya mma ọ bụrụ ikwu okwu anyhow a ga-akụzichekwa gị ka esi akọmuniketi ya bụ melon wọka inwere ike ịlụ ọrụ sọ gị onwe nke mmadụ na-alụ ọlụ si ya ịlụtakwu ya dokuneti edecheche ihe niile kipuo rekọd nwee nke a na-adị mmadụ abụọ ịtọ wee na-alụ nwee nke a na-alụ na grupu ma ma prevention ma ma disease prevention ma equality diversity ma inclusion ka isi gaa na-epromote e, che ndị mmadụ respect every people religion ma ọ bụ belief o sochekwa n'ihe a na-akụzi ma ọtụtụ ihe ma mental health ndị ndị nwee mental nya ndị isi mgbaka ka eke esi enetefa ka anya afa na ana onwe ndị na-ekopụ ekopụ nwee ndị na-ajụ oyi nwee ndị na-amụlịsa amụ ịmakọ ọ dị n'ụdị n'ụdị a ga-eke ochiche gị ije inetefa ka eke isi gị enetefa ma a na fa ọgwụ ọgwụ na-edebekwa ọgwụ fanwụ na-erekọdụkwa ọgwụ ọnya bụ ihe ị ga-ejeche maka a na-edispozukwa ụfọdụ ndị achọzi ọzọ ịṅụ ịgafunye ee a na-alụ kia n'ụlọ ọgwụ iluo n'ụlọ onwe kia ị ga-aga iluo n'ụlọ so ọlụ gị bụ imesho temprechọ ma ọ bụ imesho hait na weight ọlụ ga-agwụ ndị nọọsụ ete ova lụọ ndị ọzọ shift onye tu doctors so ekele ọlụ eke onye bụ helt kia asistant n'ụlọ ọgwụ onwe kiaras ndị na-abịa onye bi ụlọ ọchịla akwa ihe nye chi anya akwa ụlọ etọzie eh, bedie eh, ọ bụ ọ bụ health care assistant ọ bụ kiara n'ụlọ ọgwụ abịakwa na ndị mental health a na-enyekwa fa medication na etrenie ego ebe ahụ inwe ike unu dị ihe dị dịka atọ na-alụ ebe ahụ ọ bụkwa ya bụ na eh, ị na-alụ ebe ahụ ifugie so onwe ndị nwechikwa ekolo mental onwe ndị na-ezuzu ezuzu nwee ndị na-ekoto ekoto ndị nzuzu ị ga-enetechekwafa nwee ndị nọ befa ịbịa a na-akpọ ya domestilari iji ebe onye iji ebe onye iji ebe onye ụfọdụ ịtọzieli akwa ụfọdụ o nwekwa ndị a na-awụ arụ nwee ndị a na-enye nri n'ọnụ nwee ndị nwee strok nwee ndị nwee diabetes nwee ndị bụ akpa nwamili a ga-akụziri gị ka esi ewepụ ya a na-akpụ ya katata abịa iwepụ ya ghafuo ịghafuo akpa nwaamili eh, gbatacha na ihe ya na-eme ọ bụ ya bụcha kiara ọ bụ ya bụ helt kia asistant ọ bụ ya bụ kia giva ụfọdụ ka ị ga-esiri nri ụfọdụ ka ị ga-eduje afịa ụfọdụ ka ị ga-eduje fọmfe ụfọdụ ka ị ga-eduje ka fanali ikuku ụfọdụ ka ị ga-eje duje ebe fa na-achọ ịga ụfọdụ ka ị ga-eduje afịa ụfọdụ ka ị ga-anata isi elu nri ụfọdụ ka ị ga-efichala ụlọ ọ dị n'ụdị n'ụdị ụfọdụ bụ sọpọt wọk ọkwụ na aghọtago